igbo bụ igbo ekele m ụnụ biko nke onye chiri ya zere ọ bụ mbụ Jovi ka na-ekwu echetara m ọnwa abụọ gara aga ka m mere ihe onyonyo m na achọ igosi unu ugbu a m mekwere n'isi nwanne m nwoke bụ Nonso Chinonso Ụba onye ji Nonso Nkwọ wee mara onye nwere onyinye amara pụrụ iche n'ihe gbasara ikwe okwu Igbo na na redio ihe a bụ ihe onyonyo a ama m ekwenyere m na ahụ ya emere m ya ee eh, wee nye nwanne m advice m nyere ya eh, ma tutu m akwuo ihe m ga-ekwu na ịmụnụ eh, mana eji eji na anwụchiele ya echi Abuja kpọrọ ndị polisi bịa m ya asụnọ gọvanọ Hope mma nwụchiri ya biko na ntị na dat ihe onyonyo ahụ m mere tutu m m chọrọ ikwu ugbu a ka anyị gaa na nkwụ ya bụ nwanne ya ụkwụ anaghị akọ ya ụkwụ anaghị akpọ ya otu otu ya mere achọkwara m iji ohere a mee ka ọchịchị steeti Imo mara na-ejekwugokwe m amụmahụ ọzọkwa ịtọrọ n'ụzọ mkpa igbu n'ụzọ mkpa imefu n'ụzọ imebina n'ụzọ mkpa achọrọ m ime ka unu mara na ebe ọ bụla unu na-aplan ihe ndị e nwere ndị Chineke na-etinye n'etiti unu hello mmadụ onye na-alụrụ pepụl ọgụ ebe ọ bụla a na-apụlan ihe ọjọọ about that person a na-enwekwe ndị Chineke na-ezuba aka ebe ahụ ha bụrụ ebe ahụ nsogbu ọ na-enye ya ndị na-akwado gị nsogbu ọ dị tops and the taps juru na ya gọọmenti nsogbu you know so yesterday ka anọ somewhere na World Bank ebe a na-elele bọọlụ nwere ndị gba bọọlụ Chelsea na na uh, Manchester you know ọ na-adapụ ha n'ọnụ those people na-arụ na gọọmenti house and they are tops you know ọ na-adapụ ha n'ọnụ na onye ọzọ target ọzọ ụlọ nso mkpa ọkwa ọ na-agba Highlander ji ọkwa ọ na-agba Highlander ji na ha ga-adishọn ọzọ ọsọ ya nọ n'ime the Highlander ji Надо вопрос я прием. so that he can have peace. I'm not afraid of you, sir. I have always said it. The only person who told you about Chineke bi ni, wọ́n láti Chineke bi ni ìwé túbọ̀ kíkà bí a. Wọ́n na wọ́n kúrò bí a, yà máa fẹ́ wọ́n kúrò bí a, wọ́n kúrò bí a, wọ́n kúrò bí a, dịka onye Chineke nyere ya ma pụrụ iche n'ịgbasa oziọma n'ilu olu asụsụ Igbo. Um, achọrọ m ime ya okwu gwa gọvanọ gwakwa ndị ndị niile aka ha dị n'ịkwafe ọbara n'ala Igbo e nwere egwu m na-achọ ịpụta ọ ka na-abịa abịa mana ka m tụba ego ndo nye gọvanọ ego na ọ bụrụ na ị bụ onye Igbo arụ na-eme n'ala Igbo aha ruru gị ala you are suffering ikpe mara ka m tụọ ebe a ga-ekwu achọrọ ịdị ịdọ nọ nso ngwa ekwuru ekwube na ha na-achọ gị egbuo gị laa ndụ gị n'iyi arịrịọ m ga-arịọ gị biko asị gị kwụpụ aka n'eziokwu ị na-ekwu asị gị kwụ n'eziokwu asịkwa gị ezu mana m na-arịọ gị n'ọzọ biko onye bụ lụchara ọgwụgwa fuo nwere ike ịbịaba lụọ ọgụ ahụ ọzọ ihu runs fight runs and fight away zero <laughs> runs and fight away and will fight <laughs> He who fights and runs away We live to fight again. Just use your wisdom in doing whatever you want to do. Say the truth the way it is. In you money, can nke na-enye mmadụ ịkpọ aha nke ihe diplomatik owo ngwụcha akwụkwọ na ụjọ nke nwere ihe diplomatik kwuo make ma hapụziri chineke ka o chekwa gị advaịs nke a abụọ ọdịghị pọsịbụl ichenji lokeshọn as a window because ịdị anyị mkpa ịdị ọha na eze mkpa ndị ọrụ ị na-arụ dị too much na gị achọ ka elu so gị n'ihi mara na-eme ka na-akpa onwe ha ga-eme ebe echetawa ndị be anyị na-anụ na ya ihe a bụ ndụmọdụ m nyere ya esendịrị m ya dis vidio amin na na bụ nọ nso nkwa esendịrị m ya ezigara m ya ahụ si ya ihe a kedu ihe m na-ekwu ihe a na onye ndị iro gbara gburugburu na-echekwanụ ndị ya nche ị na-ekwu eziokwu ị na-ekwu eziokwu ọkwa onye dị ndụ ga-anọkwa ndụ na-ekwu eziokwu o doro anya na naijiria akụsala ala igbo na-ere ọkụ ịkwafe ọbara dịka mmadụ ịṅụ mmiri n'ala Igbo onwe nhị ọnwa onye ofopụrụ ajị n'ahụ ndị na-achị anyị enweghị ntụkwasị obi n'ebe ha nọ ndị ha na-ereprezent ma ndị ha na-anọchite anya bụ ndị ndị si awụ ndị chịga Naijiria bulie nọ ha n'obi ime ihe ha na-achọ karịa ileta ndị tinyere ha n'aka ka ha na-achị onye hụrụ ọnọdụ a niile ka ihe ị kwesịrị ime gị ji ndụ gị chere ndụ gị nche kapụ ịdaba n'ọnwa mana nso nkwa nwude ya enwude na asị na ọ nọ abịa site nde ndị DSS from Abuja kpọrọ ya gawa Abuja kedu mmehie so o mere na ọ sị na gọvanọ na-asarị dekọbọ na-arụkọta aka ọrụ na ebe ha na-arụkọta aka na ihe mere ji kpọbata ndị kenye unu na-akpọ ha ndị ebube agụ ka ha wee na-adị egbuchichi ndị mmadụ n'ala Igbo gọvanọ anọ ya wee zute ndị DSS si na Abuja abịa nwụchie ya gee m ntị ebe o doro ya anya ọnwa abụọ ka o tiri mkpu a na a na-achọ ndụ ya achọ na ya e atụmatụ ọzọ e nwere ya ọ bụrụ na n'eziokwu ịchọpụtara chọpụtara na gọvanọ na arụ dị otu a ọwụwe mahadum na-enweretaghị chikwe na e awụ na ị ga-akpọ onye ọbụla aha chi ọha m ji kelee na nji nwee ịhụnanya pụrụ iche n'ebe mmadụ dị ka uche ogbuagụ nọ ị nwere ike nwee ihe ị nwere megide ya mgbe niile na-ekwu na-akọtọ ndị ọchịchị mgbe ahụ na-ekwu okwu ya a kpọrọ ya ga kọtụ ugboro ole o merichara n'ihi gị na o onye ọ kpara ahụ mana onye ọra ma onye ọ na-ekwu echeta mgbe o mere ka ọ pụọ onye ọra ma kwa onye ọ na-ekwu slas niile Um, governor Rochas na eyuzu that time o yuzuru ya my people my people ya kpọọ ya maltreating my people onye ọbụla ma onye na-ekwu ya ọ bụ onye na-ekwu mana ọkpọ ọga aha mgbe a kpọrọ ya ga kọt ya aha gị ihe a bụ mmadụ na-egbu anaeze ihe a bụ mmadụ ike nkwụcha mana na nso o wutere m dị ike nkwụcha e okwu na ị nwere ike pụta n'ihe a ma ana m ayọ gị biko kweta ihe ọbụla anyị na-agabiga ugbu a n'aka ndị DSS kụziere gị ihe hapụ ndị politishan ndị ala Igbo na ndị naijiria ụfọdụ n'ime ha obifere ha azụ ha achọghị ịma ihe ọbụla na ọgụ maka ahụ gị nọchi ụzọ nye ya ọgwụgwụ ihe ọ ga-ewe ha iwepụ ndụ gị ọnwụ na ị gara ntị advaịs m nyere gị ị kwesịrị ike nkwụcha mara otu ị ga-enechi ekwu okwu mara otu ị ga-enechi akpa aha ị na-adị so daret mgbe ụfọdụ gọvanọ ama m na gọvanọ na ndị otu ya ama nọ ndị mmadụ kwuo ka ịdị ndụ ruo echi so ọ bụrụ kọt ka a kpọpụrụ gị gị difendent na ọ bụrụ asị na iboro ebubo a na ele gị o nwere ike bụrụ eziokwu ị na-ekwu kedu yọ evidensị ejikọ m ihe na agwakwa onye ọbụla fili na ana m ekwu eziokwu ana m ekwu ihe ndị ndị mmadụ bụrụ ike na-akọrọ gị aka na-eso gị ugbu a nwụchiri gị na ndị mmadụ ahụ onye ọla wafuole na n'ụlọ ya na-eri akpụ na garị ụfọdụ na-atụ ụjọ ọkwa ndị egwu vayis na ndị mara bịa na soshal midia na-aba religions nkwa gaa na Abuja ka gaa mba ka dole gị trazụ elu ya ma na-arị onye ọbụla nwe onye eziokwu na-agbaghị ama e, ma onwe m anyị na-ekwu anaeze ka anyị dị ndụ wee kwukwe nke echi gọvanọ Hope ọhụrụ ọ ga-ekweme hapụ ga nọ nso etiri ka forest onwe ike stọpụ gị level ị nọ dị far above na ihe ọbụla okwuru ka na stọp ọ bụrụ ego dị ebubo ihe awụ na n'oge duva ga-ebogoro gị hapụ onye a gaa lawa mana nso mụrụ ihe otu aka m ga-ekwu ya chọọ m ikwe ka ọ dị ọtụtụ onye nwere ntị nụ ya nọ onye na-enweghịkwanụ ya mere gawa ụbọchị otu ụbọchị ihe niile ga-abịa na mpịakọta igbo bụ ibe ekele m ụlọ ndewo